timoti nke abụọ isi nke abụọ ya mere gị onwe gị nwa m ka emee ka ị dị ike na amara nke dị n'ime kraịst jizọs ihe niile ị nụkwara n'ọnụ m site n'etiti ọtụtụ ndị a ma nye ihe ndị a n'aka mmadụ ndị kwesịrị ntụkwasị obi idebe bụ mmadụ ndị ọ ga-ekwekwa izi mmadụ ibe ha ihe ndị a so m hụjụkọ anya dịka onye agha ọma nke kraịst jizọs ọ dịghị onye agha ọbụla na-atụghị onwe ya n'ihe nke ibi obi a mgbe ọ na-ebu agha ka ọ wee mee ihe ga-atọ onye dere aha ya n'akwụkwọ dị ka onye agha ma ọ bụrụkwa na onye ọbụla na-agba mgba ekpughị ya okpu mmeri ma ọ bụrụ na ọ gbaghị mgba otu ọ dị n'iwu onye ọrụ obi nke na-adọgbu onwe ya n'ọrụ aghaghị ibu ụzọ kere oke na mkpụrụ ya na-atụgharị uche n'ihe m na-ekwu n'ihi na onye nwe anyị ga-enye gị nghọta n'ihe niile na-echeta jizọs kraịst dịka onye e meworo ka o si na ndị nwụrụ anwụ bilie onye si na mkpụrụ david pụta dịka ka ozi m si dị nke m na-ahụju anya n'ime ya rue agbụ dịka onye na-alụ ọrụ ọjọọ ma ekeghị okwu chineke agbụ n'ihi nke a ka m were ntachi obi n'ihe niile n'ihi ndị arọpụtara ka ha onwe ha wee rukwa nzọpụta nke dị n'ime kraịst jizọs ya na ebube ebighị ebi okwu a kwesịrị ntụkwasị obi n'ihi na asị na anyị soro ya nwụkọ ọnwụ anyị ga-esokwa ya dịkọ ndụ a sị na anyị na-enwe ntachi obi anyị ga-esokwa ya bụkọọ eze a sị na anyị ga-agọnarị ya ya onwe ya ga-agọnarịkwa anyị a sị na anyị ekweghị ekwe ya onwe ya na-anọgide n'ikwesị ntụkwasị obi n'ihi na ọ pụghị ịgọnarị onwe ya na-echetara ha ihe ndị a na-agwasị ha ike n'iru onye nwe anyị ka a ghara isi okwu banyere okwu efu bụ ihe na-abaghị n'ihe na-ekpu ndị na-anụ anụ iru na-anụ ọkụ n'obi iche onwe gị n'iru mmadụ dịka onye Chineke nwapụtaworo onye ọlụ nke ihere na-apụghị ime ya onye na-ekwuzi okwu nke eziokwu ahụ ma na-eze okwu efu niile emerụrụ emerụ n'ihi na ha ga-aga karị n'iru na-asọpụghị Chineke okwu a ga-abụkwa ọnya na-aba aba dịka gangrene ndị Hymenius na Philetus dị n'etiti ha bụ mmadụ ndị yere n'ihe banyere eziokwu ahụ na-asị na mbilite n'ọnwụ agabigawo ugbu a ha na-ekpukwa okwukwe mmadụ ụfọdụ iru otu ọ dị ntọala dị ike nke Chineke na-eguzo ebe o were akara nke a onye nwanyị maara ndị bụ nke ya na ka onye ọbụla nke na-akpọ aha onye nwanyị si n'ajọ omume wezụga onwe ya ma n'ime ụlọ ọkụ ọ bụghị naanị ihe ọlaedo na ihe ọlaọcha dị kama ihe osisi na ihe aja dịkwa emekwara ụfọdụ ka ha bụrụ ihe nsọpụrụ mekwa ụfọdụ ka ha bụrụ ihe yere, ya mere ọ bụrụ na onye ọbụla asacha onwe ya pụọ n'ihe ndị a ọ ga-abụ ihe e mere ka ọ bụrụ ihe nsọpụrụ ihe dowuru nsọ ihe bara n'ihe ka onye nwe ya were ya mee ihe ihe doziwuru ijulu ezi ọrụ niile ọ bụla ma na-agbanarị agụ ihe ọjọọ na-agụ nwa okorobịa na-agbasokwa ezi omume okwukwe ịhụnanya udo gị na ndị na-akpọku onye nwe anyị site n'obi dị ọcha ma na-ajụ ịjụ ajụjụ nzuzu na nke amaghị ihe ebe ị matara na ha na-amụpụta ịlụ ọgụ ma oru nke onye nwanyị aghaghị ịbụ onye na-adịghị alụ ọgụ kama ọ ghaghị ịdị nwayọọ n'ebe mmadụ niile nọ ọ ghaghịkwa ịbụ onye nwere ike isi ihe onye na-anagide ihe ọjọọ na ịdị nwayọọ na-adọ ndị na-edo onwe ha imegide ya aka na ntị ma a sị na ọ bụ ezie ma eleghị anya na chineke ga-enye ha nchegharị ka ha wee mazuo eziokwu wee teta n'ụra mmanya pụọ ikwe ekwensu ebe oru onye nwe anyị wudeworo ha na ndụ ka ha mee ihe chineke na-achọ